ibe m ga-eji ika nka wee jebe n'igwe ibe m ga-eji ika nka wee jebe n'igwe onye nọ n'okorobịa hụ ọnwụ si na o ji eje n'igwe na ọnwụ na orue o ji eje n'ofu akụkụ gbaba ịkagori nka ọkacha nka wee jebe n'igwe maka ndị chukwu chọtara n'eluigwe bụ ndị kara nka ndị kpụkpụrụ akpụkpụ wee jebe ọ na-aja awa onye bi ụwa ma ọ rụchaghị ọrụ chi ediri ya o jebe n'igwe ka njụwa m ajụjụ eje m aka dị nka rụcha ọrụ chi m dịrị nka nrụwa nrụzie n'eluigwe ụzọ eluigwe meghere ngwuru ya ka arụsị a na-atụ anya oge jiri ogbeọja dike ogbeọja mụ onwe ị na-anụ ọnụ ihe weze mbem na anambala agwara m ndị niile na-ama mbem na anambala si ma na na azọrọ mbem ụzọ mbem ugwu ngwọrọ mbem ụwa bịa siri ike ọ bụrụ na mbem nọ ka na awa onye jezuru na owere oturu na abụọ n'ala onwe ya mbem onye ọnwụ na amama mana ị ma na mbem uwe ugwu ngwala ime ibe mbem ji isi gbuo onwe ya n'ike mbem uwe ebe ọnwụ na ibụta na-egbu ọja mbem ese n'elu onwe ya mana ndị kụrụ titi kpam egwu disko na-ebutere wanterewam fa na-agụcha ya mụcha ya buo ya n'isi were jegobara ọha egerube mana nke anyị siri ike nke anyị nọkwa ugwu ngwala ebe onye ọja kpọrọ gị bi n'ekwube mbem esika mbem uwe alọ bụ na agụ mbem siri ike oge gboo gboo ekekere mgbe oge gboo gboo maka ọ na-awa ekwuwe okwu kwuche okwu a na-ekwu eluigwe ka mgbe eluigwe ka mgbe eluigwe ka mma dimkpa na-arụghị ọrụ okporobịa ụwa lụchaa ya ọrụ ya ha afụ nwa o ji eje eluigwe ka o ji eje ọkụ mmụọ o ji anọ n'akụkụ cherugodi mgbe ndị ọgbọ gbagotewere ọpụta wee jezara bụ ihe okwu eziokwu ka nke ọrụ gị akụkọ oge gboo mgbe omenala be anyị dị ụtọ omume mgbe omenala nwere nsọ mgbe anwa ka ọ na-awa okorobịa nwa ndị okenye agbazite na-abịa eburu oke ekwe kụwa onye ma nke o ji buru odogbu na be ya obupụta ya na-abịa awụsa aba wee gbawa aba ka ama na ibe mere ihe o sie n'aka ọ bụrụ na okorobịa nwụrụ ọnwụ na o sie n'aka atịtị buru ozi eji atụnye na ajọ ọhịa ka o soro awụ nje nawarụ mana ọ bụrụ mmadụ jere gbuo onye awa onye o jiri nwa ọnwụ eru eru obodo akụwa aka ekwucha ụmụ ọkpụ ekwu egwu okorobịa agbara ya egwu agbacha egwu ndị okenye achịkọrọ ụhụ n'aka egwube a na-agbuchi ewere ọhụụ wee kụọ n'ili onye nwụrụ anwụ akụọ ya ba na ịtọ ewere azịza na mma oge kpabi ya n'aka si ya bịa naanị igbo ji ejeri ekenya wodogbu ya jee ka gbugbara onye gburie o ruwe na-abịa na anọ ibu ka onye gburu mmadụ na-eti ntụ mmụ gburu okeke maka ọhụ igbo eseniene onye o gburu egbu eseniene ibe obodo pụrụ ese niene ibe ụmụ ọkpụ pụrụ ese niene ibe ụmụ okorobịa jiri gbachaa egwu ose niene ịbụzie ka onye gburu mmadụ na-eti ahụ mkpụ amụ maka na ọhụ igbo akpanụna ya jide n'aka ibe ndị gboo ji wee dị ndụ ka nka ebe ezi ka o jeru jebe tata na mmadụ nwụkwa ọnwụ iwere azịza na mkpa mmụọ oge kpara ya n'aka ndụ ka machie ihe natadobe oriri nsọ ọnwụ ike wee karịa duka na oje mba enwe yóò pò yóò pò yóò pò. ọrịa egwu eze ma ọ bịa ka hapụ ode njiji ka anyị naba ọjadike ọnụ na-egbu ọjadike na-ebe ọ dị ma a na-ekwu okwu ya eze omenala na ndị igbo niile eze omenala na-echi ya niile igbo jere gbakọta ọnụ jụba ibe eji echi m n'ọzọ nne na-ebe anya ka mara ibe ya echi m na na-echi ya ndị be anyị bi n'iche ọtọ ọdị ji m nza asị m na eji echi m eze mmụọ na m eje bunwu uwedịsị m eji echi m eze omenala m eje bunwu ndị echi m anya nne na nna nsịbasị buru ụzọ jụbagodi ndị tọrọ m nke bakwuchara uwe wụọ m uwe ọdụdụ m wee were m nke wụọla ahụọ ịgbaba webere echichi niile wechaa ekwuzi okwu eze ndị omenala onye ijere ka ibi ihe ya na ọsọ mere eme onye ijere ka ibi ihe ọ gbụwara nsịbanye n'ụnụ m eze ndị omenala ka m hụrụ m n'aka ọkpa ezigbo omume ọkpa aka anyị jiri wuo ji mmụọ wee were ọjị taa onye bụ aja aba bụrụ aja ibe ọwaba ọjị weta ọjị mmụọ wara ọjị ji ajụ ya ọjị n'aka nsịbanye n'ụnụ m ọjị enye m ọjị ndị igbo niile ndị jere chi ya kwụrụcha ọtọ eze omenana ebinie nwa bụ ọjị kpọba ka ike abịa ma ọ zaa anyị mmiri zoro n'ike oke nwa ka nke ọrụ gị akụkọ ebe ọnwụ na-esiri anụ sisi anụ gbuo isi anụ were isi anụ wee jee tii ite ọzọ werezie ezigbo anụ wee tii si ndị mmadụ bịa eburu anụ taba ụfọdụ buru uru anụ tachazie ha echetazighị isi anụ maka ngwa ga eziokwu n'isi anụ ka nke wa anụ dere maka ngwongwo anụ ọ dị n'isi anụ ntị anụ ọ dị n'isi anụ anya anụ dị n'isi anụ eze anụ dị n'isi anụ ile anụ dị n'isi anụ mgbaji enene ma mpi anụ fa niile dị n'isi anụ ya wee ibe niile anụ anwa jiri ka odogwu n'isi ya ka o jedodere erichazi uru anụ wee chekwuzi isi anụ njem aka wee buru isi anụ ekewodịrị m oke ka ọmụ n'oke ka mmalụ